ọtụtụ ndị mmadụ amaghị ụdị ọchịchị a na-achị na Naịjirịa ụfọdụ na-asị ka edozigharịa ya mana ndị ọzọ na-asị ka edobe ya otu ndị ọcha si mee ya njirimara ọchịchị onye kwuo uche ya bụ na onye ọbụla nwere ike ịhọrọ ụzọ ọ chọrọ mana ụdị ọchịchị onye kwuo uche ya iji ike egbe eme na Naịjirịa edoghọzi onye ọbụla anya ndewonu ndị ọma na-ege anyị ntị nke a bụ ejije nke itoolu na atụmatụ Restart Naija N'ejije gara aga, anyị jiri nhazi ụlọ ọgwụ wee gosi otu esi achịkwa obodo na-aga n'ihu. Anyị gosiri na Naijiria anaghị aga n'ihu maka ndị gọọmenti Naịjirịa neniri ọkwa ndị ndu na ndị okenye obodo wee na-eme ka ndị ọcha siri chọọ. N'ejije a, anyị ga-egosi ka ndị ọcha si were gọọmenti bekee wee nọchie ndị ndu na ndị okenye obodo. Tupu ndị ọcha abịa n'Afrịka, obodo niile nọ ebe a na-ebiri onwe ha na-achịkwazi onwe ha ndị Benin rụsiri obodo ha ọfụma tinye ọkụ mmanụ ọpụpa n'okporo ụzọ ha ndị ọka na-akpụ ụzụ na-arụpụta egbe ogene ụta na ube ndị nọk na-emepụta ihe ọrụ aka ndị ugwu enwesigo mpaghara mba ọhụụ dịka Katsina Kano Nupe na Zaria eji ọrụ aka na ọrụ akpụkpọ anụ wee malụ ndị Kano ndị ọnụ dị nkwadobe ịmụta ụzọ ọrụ ọhụụ a na-akpọ teknọlọji obodo ndị ọzọ dịka Ife Ọyọ Opobo na Nri edoziela onwe ha iji were akụnụba nọ n'ime ala ha wee mepụta ihe nwata tolite a na-enye ya ala ma ọ bụ ngwaọrụ ọzọ ga-enyere ya aka ịrụ ọrụ ndị ọzọ na-arụ ihe dịka afọ narị abụọ gara aga ndị Europe bịara n'Afrịka iji wee chọọ akụnụba nọ n'ime ala maka ụlọ ọrụ ha ha hụrụ ọtụtụ akụnụba na ọtụtụ ndị mmadụ ha nwere ka ohu ha memiri ndị ndu Afrịka chọrọ ịnọchi ha ụzọ site n'ịtụ ha nga igbu ha ịchụpụ ha maọbụ inye ha ego ngari ndị Europe jiri egbe wee memina ndị okenye na ndị ndu obodo wee kewapụta ụzọ ọchịchị ọhụụ a na-akpọ demokrasi a họpụtakwara ndị ga-enyere ha aka ịnakọta ụtụ isi ka onye ọka mmụta bụ Mahatma Gandhi mechara ngagharị iwe maka ọchịchị obodo n'elu obodo bụ kolonializm na mba India ndị ọzọ bidoro kụdaba ya bụ kolonializm nke a mere ndị Europe ji chọọ ịhazi obodo niile nọ n'Afrịka maka ọdịmma ha tupu ha pụọ ha achọghị ka obodo dị n'iche n'iche jide akụnụba nọ n'ime ala ha ka ọ wee dịrị ha mfe iwere akụnụba nke ha chọrọ n'obodo niile nọ n'ime Naịjirịa nke a mere ka ha kepụta gọọmenti etiti ga-anọchi ha bụ ndị Europe na mba Naịjirịa ọ bụrụ na ha chọrọ ọdịmma obodo dị iche iche nọ n'ime Naịjirịa ha kara ịkpọkọta ndị ndu na ndị okenye obodo ndị a ka ha kwekọrịta ụzọ ga-adị ha mma iche onwe ha kama ime nke a ha kepụtara ọkwa ọhụụ ka ndị mmadụ si n'obodo dị iche iche zọwa onye ga-achị ibe ya ya na ị na-ewere akụ na ụba ndị n'ime ala ọbụla ha chọrọ nke a mere ọtụtụ ndị nnọchiteanya senate na house of representatives amaghị obodo ha na-anọchite ọ nweghị onye na-ajụ ha ajụjụ ma ha na-arụ ọrụ ọfụma ma ha anaghị arụ ọrụ ọfụma oge ụfọdụ n'ime ha na-echeta obodo ha na-anọchite bụ ma ha eruwe elekshọn ka ọ si dịkịta ọchịchị a na-achị na Naijiria abụghị ọchịchị ndị Naijiria kewapụtara ọ bụ ọchịchị ndị briten ji ọgụ na mgba wee tụkwasị n'elu obodo dị iche iche daalụ maka na ịnọnyere anyị n'ejije nke itoolu na atụmatụ Restart Naija ọ ga-amasị m ma gosi ndị ọzọ ejije nke a ka a wee hụ otu anyị ga-esi dozie obodo anyị bụ naijiria aha m bụ Nwaada Imade Osayati iyari Chukwu gọzie gị ma gọzikwa obodo anyị bụ naijiria